ụmụnne m ana m ekene onye ọbụla na ụbọchị nke taa chineke nyere anyị anyị na-ekene ya na ndụ na ahụ isi ike na-ekene ụnụ ncha niile na-esonyere anyị n'ihe anyị na-eme ka anyị wee maa ma ụwa ọ ga-abụ ebe obibi chineke mere ya ka ọ bụrụ enwere ihe onyonyo m chọọ ka unu nene ihe gbasara ofu nwanne anyị nwoke a na-akpọ Chinomso na South Africa nke agbagburu agbagbu otu akọ wee kọọ afụrụ m ife onyonyo afụ ka ọja dịrị igbo nke na-ama mbem ka o si wee na-akwa akwa arịrị na-aga ọfọ na-asụkwa ọfọ dị n'elu ya maka onye gburu nwanne anyị nwoke Chinomso mana ọtụtụ oge anyị amarụgo ife gbasara ugbu ogbu ogbu dị na saut Africa and the other countries ọkacha na South onwege ọnụkọtara dịka ọsaidị ọzọ bụrụ ka ọka nwoge ọnụkọtakwara different pas of eh, Igbo land mana ọ kacha na Anambra steeti anyị amara ife nwanne anyị nwoke a mee ọ bụrụ na mmadụ ka o ji egi ya bụrụ na onye ji egi ya gburu ya whichever rizin ife m chọrọ ka m kwutu tupu na-ege ife dị na ife onyonyo abụ bụ biko ana m ayọ ya dịka ayịyọ onye egbuzina nwanne ya onye anwụrụ ama ibe ya efuna anyị afụgo ọtụtụ ife anụgo m ọtụtụ ife nuchie ntị ndị m enwere ike ịpụta ka ọ na soshal midia na mmadụ na mmadụ mekọọ biznes erie ego ya ewepụzie ndụ ya ka o wee fụọ obi o ji wee na anya nyaba ego ọ bụrụ ife magburu onwe ya ka ọ bụ wee na-ayọkwa ndị na-eri ego mmadụ ọ na ọtụtụ n'ime unu kpatara ụfọdụ ji eje ma arụsị o onye iriri ego enwe ego bụrụ n'obi igbu mmadụ enwe ndị azụrụ n'ezinụlọ ebe mgbaghara adịrọ ebe ada asịnwụ sọrị ebe ada anagide sọrị spirit of vengeance dị na the family onwe ndị amụrụ n'ezinụlọ ebe ada asị nwu thank you ha were ya too environmental influence ha enwere ike isi nwu gị thank you enwe ndị azụrụ n'ụdị ebe a ebe a nọ wee zụọ mmadụ matters a onwe ndị azụrụ ebe enwe shrine in occultic home nothing like prayer nothing like God ị mara onye gị na ya na-eme ka ife ebe a nọ wee zụ ya ife onye azụrụ na face me I face you karakta ya na-adị iche na onye azụrụ na duplex na estate ma na flat otu a ka ndụ anyị dị ebe onye nọto ka ọ ya ada akpa agwa ife na-eme ebe ahụ ife onye azụ na geto agwa ya na-adị iche maka onye azụ na geto or oh, face me I face you a general yard ebe a na-enyekarị mkpọtụ ọ na-ada enwewe mmasị ebe mkpọtụ dị ọ danụ imakponwu ya baa na esteti ma ọ na flat ọ nọ ahụ ya ada agbakasị ya kama ọma anyị mkpọtụ ọ tụtụrụ komkom were osisi na-akụ na ya ma ya bụrụ na mkpọtụ na-eme maka ịbịa na jeneral yad ahụ ịfụ na asụnye egwu na rum asụnye na rum asụnye na rum a e, redio na-agụ ewere ọnụ na-agụ karịa nke redio na-agụ ọ bụrụ ka anyị si were ebi ndụ anyị so onye a mụrụ n'ezinụlọ ebe a dị enwe mgbaghara ebe esemokwu nne na nna na-ese ụmụnne na-ese ndị agbata obi na-ese ụdị mmadụ ahụ imejọọ ya ọ fụrụ one side of life offense and revenge mana ọ fụrụ offense and forgiveness gị na mmadụ na-eme ka ife mmadụ mmụọ na-ejere ya ozi biko ana m ayọ ọ bụrụ na iji ego mmadụ biko nwanne m unu emewazana ndị mmadụ obi aga m akwadokwa ụmụ deti biznes ma drugs na ife ndị ọzọ ndị mmadụ na-eme yahu yahu mana ife anyị na-ekwu okwu ya bụ on platfọm normal erizi na ego mmadụ ewere ewerekwa na-eso okwu ọ isi na-abụ na-egbu dike enweghị ọtụtụ ndị a na-achọ achọ tata amara ife mere ha nụ ọ bụrụ na ha were ife ruru mmadụ enwekwa mgbe m ji ife a wee daa aka na ntị maka ndị na-ewere ife onye nwụrụ anwụ enwe somebody gị na ya dị na mma or trust or something you are ọ nọrọzi ndụ ị chọrọzi maka ndị be ha marụ na onwe ife onye gị nwe ndị ji ife onye nwụrụ anwụ ndị a niile na-anwụrụ ma ndị a na-egbu n'ụzọ ma ndị a na-egbu secretly ma ndị a na-achọ achọ onwe onye ji something dị very precious to that person your friend mgbe ọ nọ ndụ ọ confide ya in you were ife nye gị ọnwụzie ịkpachie ya ọ bụrụ ego ịkpachie ya ọ bụrụ valuable items ịkpachie ya ọ jọgburu onwe ya maka ama m onye nke mmadụ nye 450,000 o ya eji wee kwa nkwụ nwaanyị o jebezi ebe ndị ọgọ ya nwa asidentị n'ụzọ wee nwụọ ụmụnne ya mụrụ na o nyere frend ya ego a na-achọ ego ahụ eji wee kwa ya o mechie obi na-eri ego a anọkọtazie spirit ọyi ya nwoke a wee chụgharịbịa ma asidentị o nwere ife ọdọ afọ o wee gbakwuru ụkọchukwu E wee mewezie confession ewee gbakedewe ana enwetazuru ọdịmọdị mana eji eje gwa ndị be ha ife mere ọnụ na ọ bụrụ disgrace ọ na biko ọ bụ na iji ife mmadụ jee were ya nye onye ahụ ọ na onye ha anọghọzi ndụ were ya nye ndị be ha unu akwanyezina ndị mmadụ na ibinye aka na ife adịrọ mma ịzọ n'ụkwụ ebe na-asọ oyi ewerezie arụsị chụgharịba gị were egbe chụgharịba gị o nke nke m kọrọ unu na ofe ife onyonyo mme maka flat ebe ụmụnne anyị a na-ebunata afịa ebunatasị afịa onye nke bụ nyaba afịa n'afọ ya a na-enye ya ọgwụ ka ọ nyụọ ya otu ha si anyụ ya o wee siere ike ọnyụnya ọ dịkwuzie unconscious maka ọ dịgo overdue ife ha mere uwe were mma gbawa ya afọ n'ime flat ahụ rapụ ya n'ozu bukọrọ afịa ha wee pụọ ọ jọgburu onwe ya it is very bad gị na nwanne gị nọ na jungle iduna ya mmụọ anatazi ebe a azaba oke oke afa emebe ife ego enyebere ndị wid aka mebe donation were ya na-arụ ọnụ foundation e so many ndị aka ha dị ọcha na arụ na n'ife ndị a mana ife anyị na-ayọ n'ife onyonyo a biko akwafu n'ọbara ọ na ịkwafu na yọba chineke mgbaghara echena ya n'echiche maka ogbu mma na-esikwa na mma ana ogbu egbe na-esi na egbe ana omensi na-esi na nsị ana iko onye ji amarụ mmadụ ka eji amara ya ana m ayọ chineke ka o mere nwanne anyị nwoke ebere nye mkpụrụ obi ezumike ọ bụrụ na amaghị ama na ezughị oke bụrụ na aka ya dị ọcha egbuo ya ọ chukwu na-abọ ọbọ ọ bụrụ na ife o metaa onye ọbụla chineke mere ebere onwere onye ya amaghị igbe mana ndị dị ndụ na-amụrụ ife na mistake onye nwụrụ anwụ mere wise people learn from other people's mistakes but unwise ones learn by experiences if you want to learn by experience you may not live to tell the story afa m bụ brother Paul Chigbo zisa ihe onyonyo a gezie ife ụmụnne anyị na-ekwu ebe a daalụnụ ọmọdé kìnìún kìnìún ní ìfẹ́ ìgbà kálí ọmọ ọmọdé ní ìyàpọ̀tẹ́ nínú ńlá ẹtùn tó lọ bá nínú kálí ọmọ tòlòbòdò ọ̀kẹ́ mọ̀mú ẹtùn. agbali ni ẹgbẹ́ mọ̀ lẹ́gùn dàbàlẹ̀ bẹ́ mọ̀ ọ̀pọ̀ agbali ni ẹgbẹ́ mọ̀ ọ̀pọ̀ agbali ni ẹgbẹ́ kì í dàbàlẹ̀ kẹ́ mọ́lẹ́ agbọ̀bí ẹnu agbọ̀bí ẹkùnrin máa fọ́ ní ìfẹ́ ìgbà kálí ọmọ mọ̀mọ́ agbọ̀bí ẹkùnrin ọkọ̀ ṣiṣẹ́ náà nà ama mkpọnwụ adịrị egbu elu mkpọnwụ na-abụ dike eriri egbu m ụja dịrị igbo bụ gịnị ka m na-eme

gị na onye dịka mmechi obodo gị na onye na-eti ukwu obodo gị na onye na-agwa alịlị ka mmali obodo gị onye na-azụ ego ya azọ obodo gị na onye na ebe ibu ụwa ka mmali ọ bụghị na ndị onye na ụwa ma ọ na-ya ma na-ya agụ na-asa ntụ agụ nwanne nwanne

ọ bụrụ na ọ kwuru ibe o ji gbuo agụ mmọnwụ dị Igbo ajọ ada dị n'ala Igbo atụrụ ya tụwa ọ ya egbusisi ezinụlọ ya kwenu ise ụmụaka ka ọ dị na akpa na ọ. ya akọba akụkọ echekwara m ibe a na-anata bụ ka edemebe ụlọ ka mkpali echekwara ibe a na-anata bụ ka nye ụlọ ka ebili ebili ka e nwebe agụli ọrụ n'ụwa agụ agụ m oke osisi uru anọ ka mmanwụ n'ebe akwa mmanwụ aka ekpuchi ọnwa mmanwụ na abọdị ka ede ebe alịrị odogwu ebezi na na abụ mala ibe melie ebezi na alịrị na abụ mala ibe melie na abụghị odogwu onye gburu ihe egwu odogwu wee onye egwu ọrụ obodo ma kwuo na ọkụ ụmụ kwuru nyetụ maka adị m mmanwụ na abụ ekwelu chukwu tụeruru m ọja adịghị Agenda Production